AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ekele unu ndị na-ege anyị ntị anyị na-asị udo nke onye nwe anyị dịnyere unu niile anyị na-ekelekwa onye nwe anyị bụ onye na-enye anyị ndụ na ahụike ka anyị nwee ike na-atụgharị uche n'ihe ole na ole ejikwa m aka na ngozi onye nwe anyị dị n'ahụ gị dịkwa n'ahụ ezinụlọ gị ejikwa m aka na ị na-enweta ngozi site na ọgbakọ na ihe anyị na-atụgharị uche n'ime ya kwamgbe kwamgbe ya mere anyị ji si na ihe ọzọ anyị ga-ekwu okwu maka ya taa bụ mmadụ ị na edebe ihe ncheta ile anya anyị na-ekwu okwu banyere ezinụlọ karịsịa n'ihi na ihe ọbụla mmadụ na-eme na-esite n'ezinụlọ mmadụ ị na-edebe ihe ncheta ajụjụ m kwesịrị ịjụ gị bụ ị na-edebekwa ihe ncheta banyere gị na gị na ụmụ gị na nwunye gị na di gị na ụmụnne gị na ụmụnna gị na-edebekwa ihe ncheta na ndị ọgọ gị na-edebekwa ihe ncheta n'ihi na ụbọchị ọ na-adị anya ụbọchị aghọọ afa a na ụbọchị a bidoro echi gara aga na ọ afọ ihe niile na-eme ngwa ngwa ngwa ngwa karịakwa ụmụ anyị ụmụ anyị anyị mụrụ tupu anyị amata ihe na-emenụ ụmụaka etoola ha ga-abụkwa ndị agadi ọ bụrụ ma anyị a na-edebe ihe ncheta ọ ga-enye anyị nsogbu anyị kwesịrị idebe ihe ncheta ihe ụmụ anyị ga na-echeta ndị hụrụ anyị n'anya ga na-echeta ndị agbata obi anyị ga na-echeta gịnị ka anyị na-ekwu ọ bụrụ na ị na-arụ ọrụ oyibo ma ị na-arụ ọrụ ugbo ma ị na-eme ihe ọ bụla nke iji na-akpata ego iji na-azụ ezinụlọ gị ị na-akwụrụ ụmụ gị ụgwọ akwụkwọ ị na-akwụ ụgwọ ụlọ ebe ibi ị na-azụta nri ị na-azụta uwe ị na-emere ụmụ gị ihe niile mana ị na-ewepụta ohere gị na ụmụ gị anọrọ kpaa nkata ha mata onye ịbụ ga-achịara ha ọchị ọ bụrụ mgbe ha mere ihe ị kwesịrị iwere ha iwe ga-ewere ha iwe ha na-amata onye ịbụ ha na-enwe ihe ha ji echeta gị ime gị akpọrọ ha gị na ha egwuri egwu ha na-echeta ha na-ahụ ihe ha ga-eji echeta gị a na-akpọ ya ime ihe ncheta ọ dị mkpa tupu ụmụ gị eto gị sị a ah, nwa nke m mụkwara echi ọ ghọọkwala agadi hei gị na-asị gịnị ka ị na-emekwana gị kemgbe ihe nke a ji mee ya dịka o mere gị na mgberede ọ na-eme na mgberede ọtụtụ ndị nne na nna o meela ha na mgberede tupu ha mara ihe na-emenụ a ah, nwa nke m mụkwara echi ọ ghọla eh, okenye ọ ghọọla agadi ọ nakwa ege ihe m na-ekwu amakwa m nwa m mụrụ ugbu a ka ị kwesịrị ịmata nwa gị na-eme ihe ncheta ka nwa gị mara gị ka ịmata nwa gị ha si ụlọ akwụkwọ lọta ga-esi e, e, odibo gị nke nwoke maọbụ odibo gị nke nwaanyị ya ga-nyere ha aka ma ihe e nyere ha n'ụlọ akwụkwọ gị nwa na onwe gị bụ nne na nna ọ ihe iji bụrụ nne na nna wepụta ohere ama m na ihe ị na-eme dị nnukwu ọrụ ị na-arụ n'ụlọ ọrụ maọbụ n'ugbo ọ dị nnukwu gị sịkwa enweghị ohere ike agwụla gị ọ bụ ya bụ itipụta ahụ gị ọnya maka na ịzụlite ụmụntakịrị abụghị asụ anwụrụ nkwụsị ya nke ụmụaka m ga-ekwukwa nke ọzọ ahụ ha chọrọ ka nne na nna na-emere ha ihe ncheta ihe a ga-eji echeta gị ya na ha kpaa nkata gị jụọ ha gịnị ka ihe ị mụrụ n'ụlọ akwụkwọ taa ka otu o si mee ha ga-akọrọ gị kọchara gị akụkọ ma ndị bụ ndị enyi ha ma onye mejọrọ ha ma onye memara ha gị na-eji otu a na-amata ha ụbọchị a na-echeta ọmụmụ nwa gị ị kwesịrị ịkpọrọ ya pụọ apụọ kpọrọ ya ma ọ bụ ịkpọrọ ya gaa ụlọ ọgwụ na aga eleta ndị ahụ na-adịghị mma gị wee otu a zinye ya ihe ma ọ bụkwa gị kpọrọ ya gaa ebe ndị na-enweghị nne na nna gị zụrụ ihe dị iche iche kpọrọ nwa gị gaa ebe ahụ kesị ha ihe nkesị were otu a kụziere nwa gị na enwekwara ndị na-enweghị nne na nna nwa gị na-amụta ọ ga-enwe obi ịtụ chineke mma mma n'ihi na ya nwere nne na nna ekwesịrị na-eme ihe ụmụ gị ga-eji na-echeta gị nke a bụ banyere nne na nna na ụmụ ha nke ọzọ m ga-ekwu maka ya bụ nke gbasara di na nwunye nwunye gị kwesịrị dịka di ịbụ nwunye gị kwesịrị inwe ihe ncheta ọ ga-eji na-echeta gị ma mgbe niile nọhụ ya ọ bụrụ na ị mere njem ya sị e ọ bụrụ na di m nọ ya ugbu a kwuo ụdị ihe ọ gara emere m gị ma onye bụ nwunye na-emekwa ihe di gị ga-eji na-echeta gị ọtụtụ ihe anyị kwesịrị na-eme nke a agaghị azụta ya n'ahịa agaghị asị na oge adịghị ma oge adịghị wepụta ohere ohere ga-adị maka na n'ala mba afrịka ebe anyị bi ọ na-abụ mgbe mmadụ dị ndụ anyị na-aja ya anyị na-agwa ya ihe ọma ọ na-eme ọ bụ mgbe onye ahụ nwụsịrị anyị abịa dewe ogologo akụkọ dewe ogologo ọ dịkwa mma otu a ọ bụkwa onye dị otu a onweghị ntụpọ o mekwara otu a mgbe onye ahụ dị ndụ onwe nke anyị na-akọwara ya onwe nke anyị na-agwa ya anyị kwesịrị ịna na-agwa onye anyị na ya bi gwa di gị ebe ọ na-eme nke ọma o jikere dị mma n'anya gịsịa sị ya dị ịbụ onye eze ịdị mma n'anya nwunye gị adị mma n'anya gịsịa ya lọlọ m ịmara mma ịdị mma n'anya ndị a bụ ihe ncheta ị ga na-eme ọ bụghị onye nọ n'ama ka ị ga-ahụ si na ọ mara mma nwunye gị mara mma na-eme ihe ncheta n'ihi na ndụ anyị bi dịkwa mkpụmkpụ ọ dị mkpụmkpụ ọ adị anya ụbọchị ndị a aghọ afọ ọ ga-adị anya ụmụntakịrị etosie ọ ga anya na oge ndị nke ahụ na oge aṅụrị anyị na-enwe ọ anya oge aṅụrị aghọ oge iri uju ọ anya oge iri uju aghọ oge aṅụrị anyị kwesịrị na-eme ka onye anyị na ya bi mara ndị dị anyị nso na-eme ihe eji echeta anyị ihe dị mma ọ bụghị ihe dị njọ ihe dị mma iji echeta anyị anyị kwesịrị na-achọ ụzọ chebara echiche gịnị ka m ga-eme ka onye mụ na ya dị na mma nwunye m di m ụmụ m ndị enyi m ka ha na-echeta m n'ụzọ dị mma ọ dịgba mkpa ahụ ọ bụrụ na ị na-eme ihe dị otu a gị onwe gị ị gakwa na-enwe ihe ncheta n'ime onwe gị ị nọrọ obi gị afọ gị ị ga-enwe afọ ojuju n'ihi na ị na-eme ihe ị kwesịrị ime mgbe ọ bụla oge ya ruru ị gaghị echere na-asị eh, mgbe m mesịrị mgbe m mechara mgbe m mechara mgbe ọbụla oge ya ruru gị were ohere were ohere ahụ mee ihe ahụ ị kwesịrị ime ka wee na-echeta gị nke ọma ka e wee na-echeta gị nke ọma ọ dị mkpa ka ụmụaka nwee ihe ha ga-eji na-echeta nne na nna ọ dịkwa mkpa ka nne na nna hụ ihe ha ga-eji na-echeta ụmụ ha mgbe ọbụla ọ dị mkpa n'ihi na chineke mara kesịa ụwa abalị isii ụbọchị nke asaa ya ezu ike were ya mee ihe eji echeta okike ụwa ya si anyị chetanụ ụbọchị izu ike mee gịnị doo ya nsọ ọ bụ ihe ya ahụ bụ ihe ji na-echeta na chineke nna anyị kere ụwa eluigwe na ụwa na oke osimiri na ihe niile dị n'ime ya n'abalị isii enye anyị ụbọchị nke asaa ma anyị were ya na-echeta ọ bụrụ na chineke kere anyị na-eme ihe ncheta anyị onwe anyị bụ mmadụ anyị kwesịkwara ị na-eme ihe ncheta ọ ga-adịrị anyị mma udo dịrịnụ ndị na-ege ntị n'ezie ka anyị ji ohere ọma na-ekele nwanne anyị nwoke nnamdi ogidi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka chineke nọnyere gị ka mara ya bara gị na ezinụlọ gị ụba imeela onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 3637224 0706 3637224 ka anyị nọ nwayọọ mgbe anyị ga aga abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche chineke bụ okwu nke nzọpụta okwu chineke dị nro okwu chineke dị mma n'ime ndụ mụ na gị anyị ekelela ndị eziente ụzọ kwaya ndị nyere anyị agba ọma nke taa anyị na-asị onye na-ege ntị deredu mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi adịele Wisdom Chukwuemeka ga-enye anyị ozi ọma nke taa okwu nke nzọpụta nwanne m nwoke nwanne m nwanyị ezi onye Igbo onye na-ege ntị ugbu a obi dị m ụtọ nke ukwuu n'ihi oge nke a nke Jehova rọpụtara ka anyị wee tụgharịa uche n'okwu nke onye nwanyị eji m aka na oge nke a ga-abụ oge a gọziri agọzi nye mkpụrụ obi gị ka anyị ngala akwụkwọ nsọ anyị ga-ego ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị laa akwụkwọ oziọma dịka Jọn dere ya isi nke atọ amaokwu nke irili na Ozi oziọma dịka Jọn dere ya isi nke atọ amaokwu nke irili ọ sị n'ihi na Chineke hụrụ ụwa n'anya otu a na o nyere ọbụna ọkpara ọ mụrụ naanị ya ka onye ọbụla nke kwere na ya ghara ịnala iyi kama ka o ndụ ebighị ebi amen isiokwu anyị n'oge nke a mbụ okwu nke nzọpụta okwu nke nzọpụta ka anyị kpee ekpere chineke anyị anyị na-arịọ ikike n'aka gị ka anyị na ha okwu nsọ biko meghepụ anyị anyị abụọ ka anyị wee hụ oke ihe dị iche iche ka esi n'okwu pụta n'aha jizọs kraịst onye nwe anyị amen mgbe chineke kere eluigwe n'ụwa akwụkwọ nsọ gwara anyị n'akwụkwọ jenesis akwụkwọ mbụ nke baịbụl jenesis isi nke mbụ ya amaokwu nke iri atọ na otu ọ sị chineke wee hụ ihe niile ọbụla o mere ma lee ọ dị mma nke ukwuu anyị asị wee dee ụtụtụ wee dee bụrụ ụbọchị nke isii mgbe chineke kesịrị ihe dum o n'ụwa akwụkwọ nsọ gbakpara ama sịrị ihe niile o kere dị mma nke ukwuu onwe ya ntụpọ ọbụla ọrụ okike zuru oke ma ọ dịghị anya akwụkwọ nsọ gwara anyị n'ishi nke atọ na onye iro ahụ bụ ekwensu a chụtụrụ n'eluigwe lọbatara n'ogige iden bịa ghọgbuo nne anyị mbọ si otu a ọdịda abịa mkpụrụ osisi jehova bụ chineke nsị ma ha erila nwaanyị erie were nye di ya di ya erie akwụkwọ nsọ gwara anyị n'ihi ọdịda dịka nke a aramahụ abata lụọla okike nke chineke ọrịa abịa ndọndọ abịa okwula ụka n'etiti di nwunye n'ime ezinụlọ ọgba aghara n'ime obodo ma nke nkacha njọ ọnwụ esochie n'ihila chineke sị la ụgwọ ọlụ nke mmehie bụ ọnwụ akwụkwọ ndị rom isi nke isii amaokwu nke iri abụọ na atọ mmekpa ahụ esi otu a zuo anyị n'ụwa taa n'ime ọnọdụ ndị a niile ọ dị mmadụ efu mbila m ga-esila ọnọdụ ndị a na-amasị ya amarala m sila ọsịsa ya ga-abụ ee e. ma ajụjụ abụrụ gịnị ga-abụkwanụ olileanya nke mmadụ n'ihi ọnọdụ ndị ka nke a nke anyị ga ezutere n'ihi ọdịda nke mmadụ ya mere la ebe anyị gwere ihe ọgụgụ anyị akwụkwọ jọn oziọma dịka jọn isi nke atọ amaokwu nke iri isii nyere anyị ọsịsa njuru afọ n'ebe ahụ ọ sị n'ihi na chineke hụrụ ụwa n'anya otu a na o nyere ọbụna ọkpara ọ mụrụ naanị ya n'ihi ọdịda mmadụ n'ihi mmehie nke ụwa ka onye ọbụla nke kwere na ya ka ọ hakparala ịla n'iyi kama ka onwe ndụ ebighị ebi otuto dịrị Chineke nke a bụ olileanya nke mụ na gị anyị nwere taa anyị nkwere na la Jizọs ọkpara ahụ nke Jehova zitere n'ihi mmehie na ọdịda nke mmadụ ka anyị wee ghara ịlala iyi kama ka anyị nwee ndụ ebighị ebi ịlala iyi e la ọnwa dị ka ụka ebe a mbụ nkewapụ ebighị ebi nke nga ịdịla etiti mmadụ na chineke mmadụ na isi iyi nke ndụ ma anyị nkwere n'agha na jizọs ọ gaghị adịkwa otu ọzọ nkewa ahụ ebie anyị la chineke ga-aga ịdịla otu anyị agaghị alakwala iyi a kama anyị ga-enwe e ndụ ebighị ebi ma ajụjụ ọzọ ndị oke mkpa bụ gịnị bụkwanụ ha ọ fụtara anyị ikwere na chineke n'ihi na onye ọbụla nke kwere na ya ọ fụtara gịnị ikwere na jizọs jizọs la onwe ya gbara ama n'otu ozi ọma dịka jọn a ozi ọma dịka jọn dere ya isi nke iri na anọ amaokwu nke na ise ozi ọma dịka jọn dere ya isi nke iri na anọ amaokwu nkiri na ise jizọs nsị ọ bụrụla unu na-ahụ m n'anya unu ga-edebe ihe niile m nyere n'iwu gịnị ka jizọs na-ekwu ebe a jizọs na-ekwu sị la ihe ya ga-eji mara na anyị hụrụ ya n'anya ọbụna dịla anyị nkwere na ya la ọgbụgba anyị na-ege ntị na-edebe ihe nke o nyere n'iwu jọn ekwugharị ọzọ la jọn nke mbụ isi nke abụọ amaokwu nke anọ jọn nke mbụ isi nke abụọ amaokwu nke anọ ya sị onye na-asị lee ya amawo ya amawo ya ma ọ dịghị edebe ihe nke o nyere n'iwu laọbụ onye ụgha la eziokwu adịkwa n'ime onye ahụ ya mere ihe anyị ga-eji mara ejirimara ndị ọbụla nke kwere na kraịst nnabata ya dịka onye nwe ha na onye nzọpụta bụ ndị na-ege ntị na-edebe ihe nke onyere n'iwu iwu nke ole ekekwanụ bụ ajụjụ ị nwere ike ịjụ ya kpọrọ akọla uche anyị gaa n'iwu ahụ Jehova bụ Chineke m kwucharala ọnụ n'ugwu Sinai were mpịsara aka ya dee ya la mbadamba nkume igosi la ọ ga-anọgide ruo ebighị ebi la ọpụpụ isi ohu ịkpara amaokwu nke mbụ ruo ịla nke iri na asaa kemgbe ya nsọ enwela chi ọzọ tinyere m ka abụ asị emerela onwe gị arụsị ọbụla apịrị apị ka atọ asị ejila aha jehova bụ chineke eme ihe efu ka anọ asị cheta ụbọchị izu ike ido ya nsọ anyị amaala sịla ụbọchị izu ike nke chineke ụbọchị nke asaa n'ime izu bụ ka anyị na-akpọ satọde iwu nke ise asị sọpụrụ nna gị na nne gị ka ụbọchị gị wee dị anya n'elu ala nke jehova bụ chineke gị na-enye gị ka ishi asị gị egbula mmadụ ka asaa asị gị akwala iko ka asatọ asị gị ezula ori ka iteghete asị agbala ama ụgha megide mmadụ ibe gị ka iri asị enwela anya ukwu n'ebe ha ọbụla mmadụ ibe gị nwere nnọọ onye ọzọ pụrụ ịjụ sị ọ dị mmadụ ọbụla ga m pụrụ idebe iwu ndị na debezuo ya otu ejide ya o nwere okwu jizọs kraịst m kwuru lakwụkwọ jọn isi nke iri na ise amaokwu nke ise ọ sị mama adịghị ya o nweghị ihe bụla ga unu pụrụ ime ma unu onwe unu birila n'ime mụ ma onwe m ebiri n'ime unu mgbe ahụ ka onu ga-amị eze mkpọrọ n'ihi na mụ onwe m adịghị ya unu apụghị ime ihe ọbụla jizọs onye ahụ nsị ma anyị gee ya ntị debe ihe niile o nyere n'iwu ọ sị na ikike eji eme ya lọọ dịkwa n'ime ya pọl ekwuo okwu lakwuo ndị filipa isi nke anọ amaokwu nke iri atọ ya sị apụrụ m ime ihe niile site n'onye ahụ nke na-eme ka m dị ike ha ọ pụtara bụ kraịst dịla ime anyị anyị ga-apụrụ ime ihe niile ya mere arịrịọ anyị chọrọ ịrịọ onye nwe anyị mbụ biko bia ebiri n'ime m ya onwe ya kwere anyị nkwa la akwụkwọ izikiel isi nke iri atọ na isi amaokwu nke iri abụọ na asaa m ga-etinyekwa mmụọ m n'ime unu ka unu wee lezie anya gee ntị ma jee iche na m niile ọ ga mmasị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-ege ntị ugbu a ịrịọ jizọs arịrịọ ka arịrịọ nkwa o kwere lee gị inye anyị mmụọ ya mmụọ ahụ m birila ime anyị anyị enweghị ike ige ntị chee ije n'ụkpụrụ ya niile ihi na ọ bụ mgbe anyị na-eme otu a anyị agaghị ala n'iyi anyị ga-enwe ndụ ebighị ebi ọ bụrụla ọ ga-ebu mmasị gị otu a hụdata isi gị ka anyị kpee ekpere chineke anyị meela anyị na-etọghọ mma mma n'ihi na mgbe mmekpa ahụ kwutere anyị n'ụwa na inyere anyị jizọs kraịst bụ onye mgbapụta ka anyị wee ghara ịlala iyi kama ka anyị nwee ndụ ebighị ebi anyị ga-ada ịrịọ ka ire anyị oke mmụọ nsọ ka o biri n'ime anyị nyere anyị aka iji iche dịkọpụrụ ya niile nsirede ka ndụ ebighị ebi bụrụ oke ka anyị n'ikpeazụ n'aha jizọs kraịst onye nwe anyị amen amen okwu nke nzọpụta bụ ndụ nọ n'ime okwu nke chineke ana m arịọ gị onye na-ege ntị ka mara chineke bara anyị n'ụlọ ụba ka anyị wee mara sị na nzọpụta mụ na gị dị n'ime aka nke chineke unu emeela onye ọma na-ege ntị anyị na-asị ka mara chineke na udo ya chịa n'ime ezinụlọ onye mgbasa ozi adịele Wisdom Chukwuemeka chineke ga-elekọta ezinụlọ gị chineke ga-agba gị ume chineke ga-eme ka ịhụ na ya chia n'ime ndụ gị otu aka ka anyị jikwa na-ekele ndị ezie nte ụzọ ndị nyere anyị abụọ ọma nke si chineke okwu gị bụ okwu nke nzọpụta unu emeela ọ bụrụ na ihe ndị a masịrị gị rutena anyị nso na adreesị ndị a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos, Nigeria email laa n'ebo awrnigeria at yahoo dot com. awrnigeria at yahoo dot anyị n'ekwentị na nọmba nke a, 070-6363-7224, 070-6363-7224. imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo